machine, dance machine, you are born to do this, Peruvian machine. Oge na be so, you don capture my heart oh. You must follow me go, make we one <laughs> dakwasị m na afrịka capture You must follow me, go. But then wind down. more facial expression on Josh.